nipe Mwane mune jengo Uwabonye meri ezi nke ị na-enezi m anya otu a ọ dịkwa na mma ị larụkwa ọfụma bibia lara m ọfụma inweta nlọ nọ n'alọ n'abalị ọmalịcha nlọ ọmalịcha nlọ ebe ọbụla mụ na gị ebe ọbụla mụ na gị anyị na-emegasị ụmụ ihe dị iche iche ama m na ịma mma otu akwa ịma na ịma pieces ọ na-adịchazi m nke a bụ izi nna afụ gị Emeka. Hey. Chuchu true. Ama m ihe m ga-ekwu na nke hmm? ka nje eh, kwado ka nnachi ya Port Harcourt. Eh, ihe ebe. Ama ike kwanye na-emezi m eme etu ọ dị ọkwa mma ọ dị ọkwa mma gị nke Port Harcourt. Ka ndị kwuru Port Harcourt nọ nọ. Ọkwa ndị bụ ihe si m na mụ na gị ama mbinwu n'ụlọ maka nwunye

ọ bụ na nji anya m na-aba afọ gị amị aka m ịnụ ife ahụ chekenie na hmm. makwa m ihe m ga-ekwu na nke a makwa m makwa m ihe nke a gbakwa m yalị ngwa akwa gị nwa ji mma jide ji igbu ya enu m melie ọkwa n'ihe m onwe m eme ama na-ekwekwu ya mekwa ịfụ eh, na maka ngwa gị bido tata gaba ma mma ma ji ma mụwa ji ji na mma gịnwa jizi ya mụ na-agwa gị nke ka mbụ nke ka chọrọ wee mee ihe masịrị gị <laughs> <laughs> Chineke ime ga-eme ime ụbeghị ebe ị gaa ebe ego onwe ebe azụ na-akwụ ụgba azụ a na-amị ya oh. ọ na-akwụ ụgba ihe ndị emekịta nne nwa mere kịta mgbe ọkọ nwere ọrụ m na-eje taa taa ka eh? oh. m eje niwe ya mpọgharị ya gị n'obodo <laughs> n'uju adị egwu hai ebe ọkpọ m jewo highest na ebe ahụ ka m ga-anọ ah, <laughs> ị na m ekpele ka m jọs kpecha ka ikpe ka onye ga enwe ha ga-akụ kịta ịma ụmụ ụdị nne ị ga-eri ịghọta na nne ndị ọzọ bụ maịmaị mụ na-agwa gị hmm, maka Chukwu ịma ka m na-alabra n'abalị nlọta gị na nlọ nlọta nne ya ma ịma ofe ahụ inye m ya ịmala etu isi mekọnata ya ijekwa pikọnatalụ m ya achọkwa m ihe na-akụ ọsọkwa ya bụrụ 5:30 na-akụ n'ọnụ ụtụtụ ee mmerikwa semo ọ bụrụ anụ ofe ahụ ya lụọ alụ m ya ịmakwa gị si manufakchọ bụ ya manufakchọ bụ ya again baby ọkafọ ee ọkafọ hallelujah <laughs> nne okay njem njem mekọlata m adị na-eche Gracias. <laughs> ikwekwere ka um, isiri mee tụọ ya ka ọ dị bes ama amaka ụra abụ nnọọ siriri werere ka nlarụ esi ya nwere abụghị 1.5 ọkwụne 2.5 ọsọ ọ na-akwasị ngadị na-asị ka mmanụ ọ na-ejide gị ori mba abụghị ezigbo mmadụ sam ezu ori sam na-asa abụ a ibe niile adị na Goa. Google everything there, but even if no near. Yeah, Google in Maka sama bụ ka ezigbo na n'ụlọ nkata fụ ebe. N'obi ọcha m niile ka m ji ego ife niile adị ebe a. Lọtara. Onye na-asa agụ m na-emeli ya ife. Emekwu n'ala nọgide m lọta ọkpọ ọsọ ọkụlọ Ya njiri na akpata mm. njiri na a kash, mm. amaka. <laughs> mana ah, ị mana na m onye na-ama like disturb ịghọtago e na-enye mmadụ nsogbu eh, ihe megidezie nnọọ mma megbuo onwe ya a sị nwa mmụọ egbula nwa mmụọ nwa mmadụ egbula nwa mmadụ ah, mma achọzi ụzọ nka m namazi eje chọọ eh, ebe nya m mm, mba mba achọrọ onye etu a ah, n'ụtụtụ a wee sị na ekwere lara ụra n'abalị n'igugidela egwu nye mara m iwu na ụmụ igbodo musician so ị na-eti Bob Marley na Bob Marley mba ana m aga kwụsị kwụsị anwụ m ife a ya nwesị na ife m na-achọ na okwu elu na-afụgo m ya na okwu ala ya mere na achọrọ m ka ị na achọrọ m ka nne ya ọrụ ebe a ime anya ebe enyi ị ga-afụ na enwe bandstand ebe ndị mizishan na-eti mana ọ nwere onye na ebe a kịta ee ịmana ndị mizishan gaba na-eme anakọtaba ego ndị otu ụnụ nọ ee mana ị mana ebe a achọrọ m ka ebe a na-ekpo ọkụ na achọrọ m ka ị bịa ị na-agụ egwu ịgụsị afọ ịma ị na-ama njakịrị inamanjakle maonye ọbụla na nwa ọ na-atọ ụtọ ụwa na-aga aga ịghọta onye bụrụ madam kashi madam chop i chop ama m onye bụ ihe eji ebe uru adị ihe na-asị m bịa egwu ma ndị mmadụ akwụkwọ ụgwọ ka a mechaa enye m biya ṅụọla na n'ọnwa n'ọnwa ị na-emetara na ọfụma nwere nsogbu ya bụ nke

oke ọchịchọ na-eri isi mmadụ o oke ọchịchọ bụ ajọ fe, nwanne m n'ezi anya n'ụwa bụ onye mere ike ya na ụwa bụ onye mere ike ya ọ nabanụ ụwa bụ onye mere ike ya na onye ozi ọma si n'ụwa bụ ife efu ụwa bụ onye mere ike ya otigba mm, ekpu n'obi anwụgo mba na ọ gaghị ekwe ome mụ na ya kpasị n'abalị ofu na o ekwe m nkwa n'ife niile ga-adụ mmanya hmm. o nwezi ike nwee ebe ihe si mebie ị na-aghọta maka na n'abalị anyị na-eche mmụọ nwunye ya ọ bụrụzie na ọ mmụọ ya bata ike wee gwa anyị niile kwuru eziokwu ana m agwa gị ihe mma ọfụma chi ọ bụrụ gị nkwu ihe a na mgbaghasịwa ya okwu otigba gee ntị eze nwaanyị nwere ọrụ ọ chọọ ka ịlụ ọrụ ya otu aka esi agwa m na-agụ n'akwụkwọ oke nke mere eme ike ahụgo m eziokwu m niile ike ahụgo m ọ bụ na ndị ori agbapụ m isi mbọsị aka ihe ike ekwu ee ọ bụ na ha gbuola egbe gbapụọ m isi ka ihe ike ekwu nwata ihe ahụ yara m ihe ọkpa ịma ifuro ka onye isi ndị ori a na-agba n'oke ọnụ niile okwuke ịbịa ebe a na-aṅụ mmanya ị na-akọ eli ime eko eli ibudi ihe ibudi ka e na-eme di gị so ị na-akọsi m ọnụ eh, hapụ na kemgbe nwata nwa in ọ dị nwa wa amụsụ kemgbe ochi nwata nwa echite akụkọ nka adaba nke ọzọ mbo and I got my 50,000 naira. Bro, full bomb china, you put on obodo. Rent shop, I'm a Kulugo shop. Two years rent, nulo. Akwaso can't you buy him? Ele ele yam wetara nwa. Which na ko nka about cause nwa nwa bad winch. Bad luck. Oh, for bad winch, bad luck. Luck. And all of you. Na. You do me mo beru na. na Damascus na-emete ancestors bifo na abịa kụọ na ekwurịsị nklod ma na onye azụzụ kwuru gbasara nwoke na-egbu mmadụ o nwoke bụ aji fenu nwoke ọchịchọ na-eri isi agwara m ụnụ na ịrụsịa anyị anata na ndo na-eri na ya ọ ife m बहुत अच्छा बहुत अच्छा Nke nwa mkpaka na nke anụrụ enwere bụ na o rijuo afọ nke bụkọ ịkpa anyị mkpaka ah, ah, ntụ oge ofu mkpụrụ akwụ nwe ekwego hmm. m unu nkwa nakwa ọnwa ọbụla na ha abịaghị na-eri ife ndị a bụrụ asụ a I know what I'm not of, I'm not a viva. Yes. I live in Eva. Outro ar. Outro ar. Outro ar. Outro ar. Outro ar. Outro ar. proprietà è chiaro. Eh, eh, ma non è la, la, la come me. Ho capito. Ho capito. Ho capito. Ma ma se no la la come è nemmeno. Ho capito. Ho capito. Não, não fala! original problem. Any problem do you have? An original problem. Nwoke nọ na-akparị bedde ebe anyị nọ na-aṅụ mmanya. Nwoke mkpọ nwunye akwụla. Ọ gwa you. gbachie ebe a. Ọ ya nwe shọp a. Ya nwe I'm going to ya nwe gọdres a. Ọ sịrị ketịka gbachie. Chineke nyere. Nna you. gịnị ka o si chọpụta na ọgụ nwe ebe a? Oke anyị ga-ebe gị. Chee ihe anyị ga you. Ọ ya ọnụ gị na-ebute mmiri ka. Now you know moto, síà ọwọ́ mọ́tò ṣọ́ọ̀bù nọ́wẹ́ ẹ̀kọ́ rúṣì lẹ́yà àtúntò àtúntò àtúntò àtúntò síà. akụkụ n'ọhịa were buru ya agba ọsọ ịchọ ikret nnukwu nsogbu ọzọ kụkanụ ee kụga ịkọga agha enwe polisi

m ajọ gị nwaanyị a bịara ebe a na-eti mkpu na-ekwu ihe dị iche iche na-akpụ n'aha onye ka ọ bụ ọmụ a ka ime ya ọnụ a iji eri ji na-eri ede wee na-ajụ ajụjụ dị otu ka ọ bụ na ị nọrọ ebe a mgbe m na-ajụ kedu nwaanyị bụ ife a na-akwala echi niile isi na ọmụ ka ịfụrụ n'anya nke nwa si nke nwa sịpụta nke nwa o wee bụ na nwaanyị dị ka ị batara na be m na-akpọrị m n'akpọghị ndị ọyị ịtara ata ịbụrụ abụ nee chief ike gwụ nda ka m gwazie ya chief agbara m nkịta awụ na mama ihe m ga-ekwu ọ na mama ihe m ga-eme ị na-akpụ ndị otu gị ndị bụ ndị otu gị ndị ara anam ebi siri kpọta ha ihe okwu ọmami ndị na-esi usu ndị yiri mmanwụ ndị yiri mmanwụ na yiri nama ihe ebi siri kpọta bịa bịa nwa m ị na-agbara m mba chief gee ntị ihe ntị m agwa gị lekwe nwa m lekwe m ọkwa akụkụ na anyị na ihe m na-agwa gị ya adụ do onwe gị ọdụ ịdanụ maka na isi kote bụ ọgba ya egbebuli gị nwa ọgwụ olili die ka egwu ya agba gbalie gbalie nkịta ọrụ ịga-eme ebube na-eme ka nne ka nna ya ezi ndị kpọta ịnụ Ready? pass ya nanado na apụta na dama wo n'oche a ga-akpa arụ na ewere pikọp ya bụrụ ya ndị a ka akpọ arụ na ọka na-aga na-aga ndị kụnụ ka anyị na-ebu anyị ebu na ama mata na ya apapa adịkwa mmadụ ịkwụ ụgwọ afọ abụọ na ebe egenu na ụmụ di na-eche eme ihe ị na-eme ihe kpitikpitikpiti ọnwa ịpụ ya problem lee ka ngwa gị ụmụ di ga-echigbu onye ebe ahụ agbapụ ọsọ ya laa n'ọdụ were polisi jụọ oh. anyị anyị nwere nnukwu nsogbu igwetukokwu polisi jide kwekwo o nwere ike gara ya landlord ghọtara onwe unu ị chọkwara ịnọ biko nọrọ ihu na onwe m awa m nwoke eji m ego two years inye landlord anyị na-aghọta m ama akwụla anybody two years afọ mbanụ ọ gbasara gị ọ dị na atụjọ na nwanne nwoke na nwunye ya ga-anabata ya anyị chọrọ n'ebe ọzọ ọ nweghị gara nke my sista ya na di ya problem oke gebe ntị problem anyị nwere bụ ibu ndị a nọghị ya ihe niile ebe ka ibu ya daa anyị na-ebuchagharị ime ke m ga-ebuli m buru the other one small para kechi dị simple ike bụcha ime mmanya niile achọ onye ga-eru ya na na-achọ amọchi ebele ka na-eri mmanya ee anyị ga-erete ego mgbe ụlọ nke mmanya resịna mmachi dị n'ogbuo sọ mmadụ anyị ga-echela na enwekwa ego 2 years gịnị ka anyị ga-eme eh, eh, na agba ọsọ oke eh, o nwere bịa m n'isi na m <laughs> ga-akpa arụ na by 2 a.m. anyị bụ ihe niile ị ga-atọrịsị azụ <laughs> otu eji akwapụ na legos ampia na kiti yansi nilimu kwa senso nile nile nile ka imwele nche na kama kule go 2 years no ando na wera kange pulen bul kange hapo ya hapo ra kiti yansi acha acha bali hona ampia

ebe niile na-eme ebe ndị ego na-abịa ahụ ya chukwuri onye na ga-aga enyi ya aga m ama ọzọ ịmana agakwa ama ọzọ ụmụ nwoke tabi ife alụ ụmụ nwaanyị baba na-ekwu aga m ọzọ onye ori nke ọzọ ọma na-ekwu ukwu bi ọgakwa ọzọ bá

ịgba ya mmanụ ọkụ njin so etu a nọgịda mma njin moto kpara m mmanụ agụwa m egwu ọ bụrụ na ọzọ na-afọ onye nwe pịa weta pịa onye nwe pịa weta ụmụ anyị gara aga n'ụsọ na ya nna were mikrofon ọ̀nù ọ̀nù ọ̀nù tó ọ̀nà. ọ̀nà tá a kàn ń gbé egun ní ìwòtá mu. chukwudi chukwudi chukwudi chukwudi chukwudi chukwudi chukwudi. ọ̀nà tá a gbé egun ọ̀dọ́ ọ̀nà tá a gbé egun. chukwudi chukwudi. ọ̀nà ìjọba.

anọ na bọọsụ agbagide pụtara one bọs stop ọ bụrụ onye nso na-akwụsị bọọsụ anya ndị ọ dị anya ọsịsọ ọ na-efe aka abasị m abara bara moto since 25 minutes 30 minutes ọ ga na-emega <laughs> ah, ah, ah, a na-arịọ arịọgidezi arịọgide ya gaa na-ebu mmebi na ọ ya moto eh. kwakwa kwakwa dị adị end adazi ada m ejezi oke obinna brada ike asịcha egote oke gozugo zugo zugo a e eh, e meje airport kịta fere m ego m late a ma eme travel a meje east eh? nekwa n'ụlọ gbado n'anya asị m gịnị asị m gịnị gbado anya n'ala nne m gbatinye akpa na ya na Igbo, Igbo eh, chukwu ka dibịa nwata kpacha aka ibe ihe ekele ndị adịghị agwọ ama na unu ga-abịa mba ọ mụ kpọrọ unu ife njikwa unu maka okwu akpụ n'ọnụ bụ nrọpụta ọkachasị nke ndị afịa anụma anyị bụ ndị Igbo anyị kasị n'ọnụ ọgụ na ndị nọ n'ime afịa anụma anyị ketara ụzọ asatọ ụzọ ili maka dizi ife anyị ga-eji nụ n'ọdụ oke anyị funarị anyị anyị oke anyị funarị anyị mgbe na-asị na elosiri m sị ka m kpọọ unu ka anyị were anya okenye ji afụ ife dị n'ite wee nye onye ka anyị mara anyị ga-eme ka afụ na ife niile anụnwa na igbo n'ofu ebe wee negharịsị anya wee fụ na sekịtịrị anyị bụ amanze zuru ka eme e na-ewere ife anyị n'aka ya gba mbọ ka ọ chịkọba ndị a niile na-azụ ọchịchị ma ndị mara ọchịchị ma ndị a mara ọchịchị na gasị mmadụ saa gbọ anyị si etu ọrụ gaba anyị agachịta aja nkwanyere na anya ndị ugwu wetara ofu onye ndị nke nwunu na-akpọ mm, ndị ofe mmanụ wetara ofu onye kedụ isi kpata na ndị Igbo a na-ewepụta ofu onye emere e anyị eme uwe na-asị ndị a niile na-azụ ọchịchị fajee ka fachikọ isi ọnụ wepụtara anyị ofu onye ofu onye zuru ka eme ofu onye mara ka esi ekwuchite ọnụ obodo ofu onye nwere ike ime ife na-asọ ọra onye nwere dị ife nji wee kpọọ maka na sị na anyị kọba mamịrị ọ na gịnị ọkpọkpọ gwụkwanụ m n'ọnụ ife nji ma bịa wee kpọọ igwe ga-adị ezi igbo na abuja niile onye nwee nwekwana mmadụ onye jụ ejụrụ ife <laughs> iji lacha ya ọnụ okwu ikwu amaka maka na mpụta ji ọgụ ma niile eje agha na-apụta ọgụ ọkwụnụ akwụdosi ọgụ ike anụ anụzi ọfụma okwu ya amaka maka gịnị na igbo na-ekwu okwu si na igwe bụ ike ọ bara ụlọ ibute anyị ncha na-adọga ma ndị ya nwụ ma ndị ya na nwụ na-emezi anyị ncha anachiakwa azụ n'oge dị ka oge a bụ oge anyị ncha ya ejelu arụ anyị ụka a sịra gidigigbu eze wepụta ofu onye maka ụmụazị m okwu ekwu si na onwe ndị na-edeliva nyefe ohere na ife m na-ekwu bụ na okwu ya machasị mana nke kasị nke bụ aṅụrị nwa pụ iche bụ na mitin a na igwe disaidi ka nzukọ a ka ọ bụrụ na ama igbo ha ama igbo nyanwe ndị ama igbo nyanwe anyị o wee kpọọ ya ntụ oju m afọ maka ụdị nụ na-agba nakọta asị na-akpọ okubi igwe tupu ị na-eru a na-enyezi rizọltụ a na-agwa ife ezukọ ụdị anyị dị m afọ maka akamasị na ọ bụla ụdị amụ eje maka na ama na ife a na-apị na unu na-anya ụka bụna ụka anyị aba ụna amụbakwa na onye ya enye ọchịchị ọma deriva e, kosikwesị mana nsogbu adịrịa na anyị eje igwe ekweghị nkwa anyị ga-ana ka isikwu alụgha atụ alụ rizọlvụ ife ndị ọzọ anyị na-ewepụta ofu onye kandideti ewepụta gị mana onwe nke ihe menụ isi agaba na ọgaba gwa ya na-esi anya zugbe zugbe ma anya ya eje so na ọ dị na mma ekenekwa m ụnụ afọ ojuju What did you buy for me? Daddy, why do you always speak Igbo to me? You know I can't speak it. Why don't you speak English? Junior, Junior. You know, I do speak English. I understand English language. But I prefer speaking Igbo because I am an Igbo man. You are also an Igbo man. With time, you learn how to speak Igbo. Hmm? Now. Chief, chief. Mm. Chief, my chief. do Chief, No, elatala. Hmm. Kedu? Kedu? Nem, Olha, nem, nem ligo, nem. Tá bem, <laughs> Quem quer ler? É, é? Olha lá, eu Simon. Uma coisa que não mais. Why do you continue to speak evil language? Now, o que we? Makao mazele baixi. Maroto na hora. Ayechi ya maroto. Makao roto. É, Chief. É, quer que isso, Galo? Né? Igwe eu n'ife ọ chọrọ ikwu anyị anụlụgo ebe ọ nwee ikwu ịmakwenu na ọ sị na ya anaba aịlụ anyị tụọ alụ mee nzukọ mee evritin akwụkọrịsịzi ya anyị wepụta ofu mkpụrụ mmadụ ya zọọ ọchịchị n'ọkwa na ụdị akọ ya adịla anyị ndọrọ ndọrọ good ah. asịkwanụ onwe ihe o kwuru dị mma elugo ofu mkpụrụ onye ahụ na-ewepụta ọchif ọsọgide ha zụrụ mmadụ iri onye ọsọrọ awụ onwe onye ga-awụ onye a na-ahọpụta n'ọnwụ gị ọ gị ka onye ụmụkwanna unechi maka ịnwa na ụmụ n'ihe agata n'azụ ịhụ ihe gara ya maka na na-ere ọnụ na akpụtu ka nkwada anyị ka njụọ ya ajụjụ kedu onye ọ dị ka onye ya anọkọtasị m nwa bụ chidi ụwa niile ma chidi mụọ debere lituerie ka ọ chebe amụọ n'onye ezigbo ejebe onye onye ahụ makwa ihe ịma na ama m na egwu a na-agba doo m anya obi dị m mma ọ spirit a ka m chọrọ achọrọ m ọdụ ubi ka onye ọpụta ka anyị na-agba onye karama. ee karama yala esi fọlị ga-afọ gị nịla. okwu agwụ. okporoko. esi golu gafọ gafọ ọ na-egboro nwa afọ. nchibazi obodo obodo. ozi gị n'obodo. chere anụ abịa ji nwayọọ baa ji sachachaa ahụ gị maka aka nwụrụ ndị a kpasachara ha. aka ụtaba. ji atọpụsịa aka jụọ ala. esiri m gị ofe owere. ofe. ofe owere nọ onye na-eri ya ego na-eri ofe owere daa okporo ụlọ na ya eh? asa ndị ala agaghị ata ahụ na-atịgoro ha ọtị igwe abịa ọkọwa nke kọchachata amazi abịa ọkọkọkọ asị na anyị anyị isi isi ka ofu onye bụ ihe ga-eje ndị ọzọ niile ga-enye efe steepụ ụlọ ya ada ofu onye ka a ga-estepụ ụlọ onye bụ onye ahụ ha mgbe elu man ihe mụnwa ma mma mụnwa ka a ga-estepụ down estepụ down mụnwa awụbanye with you first lady ịma e e na ihe banyechazie nụ mụnwa nwee jelozie nụ nwee dachizie e nwee ife ebire Chuka Chuka agwara m gị na nna bibulu afịa na-etinye na shop by the way gị ka m bịa end of the month gị nwa na-insist ka m bịa n'oge ihe a bụ ịwakpo mmadụ awakpo wakpo ime nkịta anụnwa a na-akpọ mmadụ akpọ na foonu kedu ihe ndị ọcha ji rụọ foonu ọkwa ikpe ije fụ mmadụ ịgba onye oh, ama foonu gwa anyị na-abịa ịbịa kịta nwa dakwasị m n'elu na choka o mụnwa na-awakpozi gị choka ee eh. so All go to the extent na nchi ịbịa be mụnwa nchi ịbịa fu di m take etekizi permission ee eh, chuka by the way kedu onye dị fa kọwaalụ m Jos nie grałem filmu, będę tam trasza ife. Miko. Nie, kwafa. na-ekwafe ahụ Chuka Chuka Chuka ife aka ị na-eme kịta ama gwa gị na nna abịa enigwe dakene ka mfụ enigwe daa ka mfụ Chuka ife na-egbuo gị Chuka ilele ule onye aka gị na-anọ ọ ife abụ ife nwanụ onye bụ biznes ee Chuka oge ọbụla ị na-agwa na ị na-eje biznes ije ebe iche ebe iche ebe anyị na-alụ ọrụ na-enye ọrụ nwaanyị ọ bụrụ na onye dị somehow ekwe m odidi chika onye bụ ife a ịgba niile go letọsịa na-esi ife tiakwa ife na-emegbu oge chika I'm disappointed in you onye ka gị na-anọ ọ ife a bụ biznes gị ọ ife a bụ onye na-anụ chika ilego ilego letọsịa ị na-eje ebe bịa ka mụ na gị nọdị bịa fesie m ife na-eme kedu ife nwaanyị na-enwe ife nwe enwe na onwe karịa chika on you ife na mmegbu gị ife na mmegbu know i ọrụ one. mechie ya ọnụ ya fụgife nji akpọ ya ekwughala eje ekwughala eje maka na ide eme ife ka onye nwe akụ ma afọzie nwe uche ka m gwazie ya is everything yes maka onye nwe ego nwee ife niile inwere ego ụwa afụghị asị onye iberibe onye nzuzu ụmụ na anyị na-abụ nọ n'ụlọ bema wee nene fim ngote a na-akpọ abachino about Chino the Scarface eziokwu na ndị Yoruba na-akpọ ya olodo rabata maka onwere ebe dị aba. a mana iluzugo iluzugo ka Tony Montana si wee kọwapụta ife gbasara onye nwe ego na inwe ego inwe everything onye nwere ego nwere pawa onye nwe ego nwere command onye nwe ego nwere respekt then onye nwe ego nwa free other thing. chief ka tony motara kwuchara ka ebe ebe ọ nọ ka ebe ọ nọ ka john gara ele but ya eh. chief tony motara ka oge o siri nwụọ ị na-akwụ tony motara mgbe ego ka m gwa gị ka nsị chief nkwubu ka chi biko hapụ m aka imekọta m ga-ala n'ụlọ nna m ụtụtụ echi n'ụtụtụ ụtụtụ ị ga-ana maka agwagwo m agwagwo m bugharịa nna ime mgbegharị ya igozogo bugharịa nna ya ọ bụkwa gị ka mma ya ị ga-ana ị ga-ana bowliji only riji nne rie da wee chọọ ka e ịkpọrọ ya m kwado na ya chịfa ala everything na adịghị agụ akwụkwọ ọjọọ owu nwa nwute ka ga akwụkwọ ọjọọ mecha ka nne dị nna m ya bụ ọkụ ọbụla gị na ga bụrụ ego ọbụla gị achọ ọmọdụ ego na ba na ụtụtụ na ụtụtụ ụtụtụ na ala ka ya ya mgbọba ego ego nwoke ọma na mmadụ na ha nụ ya ịmụrụ nkịta ha anyụrụ anyụrụ na amara na eche nsị na-eji mmachi ya ihe ebe nna ya bịa bịa gịnị ka ị na-eme n'elu akwa m ọkwa gị ka m na-ajụ gịnị ka ị na-eme n'elu bedị m ngwa sị na bedị m pụọ get out from my room ọnwekwa onye mfụlafịa n'elu akwa o ọnwekwa onye mfụlafịa n'elu akwa o ka edere afa gị na ya edela afa gị n'elu akwa a chelu chelu chee ka ngwa gị ama m onye ịbụ and adị m sure na ha agwago gị onye mụ nwa bụ abụ nwunye Chuka Chuka bụ di m onye bụ di gị kedu di gị akwụna onye na-anụ gị si na bed m pụọ si na bed m pụọ hei ọmụatọ gbuo m hmm. iche na onye bụ ụzọ kpọọ ndị uwe ojii nọ ya na-ekpegbu hmm? na-ekwefa na-ekwefa nwunye Chuka nwunye Chuka nwunye Chuka nwunye Chuka ọ na-afịa ebe niile iche na m nwere ihe ime iche na m amara ihe ime wee dalụ nwokolobịa mmadụ ọmarịcha nwoke dị otu afọ dịka Chuka ịkwali e ya kpọba ya na ọta ka iwee zawa misis iche na m amarọ ọyọgo nonono ifele emego ndị ekwensu ọyọgonunu ifele emego fa ngwanụnụ bịa ka ngwa gị enwerọ m ike isi n'ịnụ akwa kụnye in ịnụ akwa ka mụ na chuka afọ diga n'ịnụ akwa ka anyị ga-anọ wee kpulicha ndụ n'anya ị na-apụ ara si na nwunye m pụọ metụ onye ị na-agwa okwu aka m mmetụ gị aka ma ị pụọ na ndụ ị ga-apụ ịgbara ebe isi kpọta akwụnakwụna si ya si na ndụ m pụọ jogobidu gị chioka bụ akwụna ya si na rum m pụọ baby. Choka. Wọ́n bọ́ gàrí ń bọ́. Choka. Choka. Choka si mi mọ́ lẹ́bí sí pọ́tà àkùnà. Ẹ sì rà lóru ń pọ̀. Alẹ́kùn nkì mẹ̀rẹ̀ ní ilé mọ̀ ọ̀sán. Kíni kọ́ kí me mẹ́gbúrú o nínú. Nema ya, echi kì í nana, echi. Bébí òun jẹ́ wọ́n lọ scratch lẹ́yìn. Choka. Choka maka àkùnà. Choka. Choka. Ay, eu kung may, may tayalo? O tayalo? ị nọkwa ah. oke bọị ọ gị ịnọ nga a na-ekpe ekele mmadụ ibe gị ejupụtachala na grasịa awụtara m ahụ m jikwa gaa zụrụ ncha nwa gagadowere m ebe a na-anwa Okay, what? bịa eh, bịa ebe ka ị na-aga bịa ka ị were ụda ka ite m n'azụ achọrọ m ka ị were ka ị masaji ama azụ m ọfụma ọfụma ngwa ngwa ngwa ngwa mm. biko achịwa m na emetụbeghị ụdị ihe ngwa ngwa ngwa ngwa biko da biko emegwere ụdị ihe ngwa mbụ nwunye mmadụ imetụbeghị mm, ngwa ike ngwa ngwa ngwa ya kwa mba ihe ọ bụla na-enwe oge ntaaka ka ị ga-ebido ngwa ngwa ngwa ngwa ọya ị nwere ụzọ ebe a ịbịa gbatịa m azụ ọ dị mma ma ị gbatịrọ m azụ ije buru ihe gị ngwa ụra ngwa nke ị na-eme ka ụmụazị ka ekewu chineke ah, ahụ na-adịghị mma ngwa ngwa ngwa biko nwere ihe na-enwe mbọsị o ji ebido ngwa bidozie tata ị ga-ebido ngwa bido gị ka ị na-etikwa Dawan. Otu akwa ahụ akpụtụ ụkwụ ya. Otu kwụ ya na nsọ. Ah. nwoke ama m ebe o sikwa nnọọ wee jere wepụta ebe a bịa mebie ụmụ nnọọ ọrụ ndụ ozizgo nnọọ ụwa bụ onye mmeri ike ya ọ naba n'ụwa bụ onye mmeri ike ya ọ na onye ọjọọ masị n'ụwa bụ ife Okay. Okay. N'eziokwu ekwe eh, eh, ekwe m oyasim da massage ya mama ta yaro o sigi da massage ge bati yaro wakati ta na egbu mmadụ o wakati ta bụ aji fenu chai ge massage ya ya ekwe ekwe m gwara m ajụ ịjụkwara ajụ okechukwu aka ịjụwa massage ya nwunye m okechukwu aka ịjụwa massage ya nwunye m ụlọ gị na-azụzụ ofu nwaanyị okechukwu agwọchụbụ ya atagbughị sibe mpụa biko na ebe ọzọ m jekwa biko eziokwu oke biko bi narị sibe mpụa okay sir eh, akpa m akpa eh, my property man so oke ọ bụ na aka niile m na-enyere gị ije rie nwanne nwaanyị bọngịrị rie ya synchronize eziokwu synchronize m nwanne gị nwaanyị ọ dịkwa bọngịrị m ririe eziokwu chee oge okay.

ẹni ẹni ẹni ẹka wà. oke obodo ya niile m mere gị ije ta nwanne m nwaanyị si gronis chai ị ga-asọfe ya oke ị ga weil Gatmos go ịtọ dị n'ilo ọ bụ ị na-eme etu a nsogbu ha adị driver ga ife ndị ọzọ dị ebe a ọgwụ na-abịa chineke kedu ụdị ekwensị bụkwa n'ife a biko ọ na ị na-eme etu a okwu ama na-ese ifere etu ife bịa ka naba ga-ebupụ Chuka kedu ife kpatakwanụ nke a gịnị batakwanụ gị n'isi Chuka ọkwa just last week ka ị na-ayọ m si m bịa n'onyelu gị kezi nke m bịa na-achụzi m ajụjụ chuka ọnwa ife mme gị Chuka biko na ọ bụ na enwe ife mme gị mụ ya alụzi anụ m biko nne m ya ka m gwa gị ịma na draiva m nwunye m nwa imere n'ọla iwere ọkada pụọ jọnshọn enwere ebe nna je adị m eje ọ bụ na ị ga-agwa m ife nne gị ị ga-agwa m enwere ebe nna je ya mụọ ka ị na-anyịziri m ọsọ nsị gị pụọ be m esi m na ime apụ ọgwụ ife nwachukwu biko nwunye gị ọgwụ ife nwa ife nwa ego ọ bụ ife yi nwa mụnwa ife ire anụ gaba ngwa gwagwa bịa ka ịpụa bịa ka ịna m o na eme ọkara. Chuka biko zie nu Chuka Chuka biko na-egbu mmadụ oke ọtịchọ bụ aji fenu oke ọtịchọ na-eri isi mmadụ oke ọtịchọ bụ aji fe nwanne m